Pita nke abụọ isi nke atọ ndị m hụrụ n'anya nke a bụ akwụkwọ ozi nke abụọ nke m na-edegara unu ugbu a ma n'ime ha abụọ ka m na-akpali uche unu dị ọcha n'ichetara unu ka unu wee cheta okwu nke ndị amụma dị nsọ buru ụzọ kwu chetakwa ihe ahụ onye nwe anyị bụ onye nzọpụta anyị yere n'iwu site n'ọnụ ndị ozi unu ebe unu buru ụzọ mara nke a na ndị ọchị ga-eji ịchị ọchị bịa na mba ikpeazụ na-aga dịka agụụ ihe ọjọọ nke aka ha si na-asịkwa olee ebe nkwa nke ọbịbịa ya dị n'ihi na site n'ụbọchị nna anyị ha dara n'ụra ọnwụ ihe niile na-adịgide dịka ha dịwori site na mmalite nke okike n'ihi na nke a mere ha nchefu n'ihi na ha na-achọ ya na eluigwe dị site na mgbe ochie ha na-ala nke esitere na mmiri werekwa mmiri mee ka o guzokọọ n'otu site n'okwu Chineke nke e sitere n'aka ha mee ka ụwa nke dị n'oge ahụ laa n'iyi n'ihi na iju mmiri gbara ya ma eluigwe nke dị ugbu a ha na ụwa ka a kpadowuru nye ọkụ site n'otu okwu ahụ ebe a na-edebe ha nye ụbọchị nke ikpe na ịla n'iyi nke ndị na-adịghị asọpụrụ Chineke ma unu ekwela ka otu ihe a mee unu nchefu ndị m n'anya na otu ụbọchị dị ka nnụ arọ abụọ na ọgụ iri n'anya onye nwe anyị nnụ arọ abụọ na ọgụ iri dịkwa ka otu ụbọchị onye nwe anyị anọghị ọdụ n'ime nkwa ya dịka ụfọdụ na-agụ ya na ọ bụ ịna ọdụ kama ọ na-atachiri unu ogologo ntachi obi n'ihi na o zubeghị ka ndị ọbụla laa n'iyi kama ka mmadụ niile bịaruo nchegharị ma ụbọchị onye nwe anyị ga-abịa dị ka onye ori nke ọ bụ n'ime ya ka eluigwe ga-eji oke ụzụ gabiga ihe niile dị n'eluigwe ga-agbakwa ọkụ wee laa n'iyi ụwa na ọlụ niile a lụrụ n'ime ya ga-erechapụkwa ebe a na-eme ka ihe ndị a niile laa n'iyi otu a ọ bụ aha mmadụ gịnị ka unu na-aghaghị ịbụ n'ibi obi nsọ niile na nsọpụrụ Chineke niile na-ele anya ọbịbịa nke ụbọchị ahụ nke Chineke na-emekwa ka ọ bịa ngwa ngwa nke eluigwe ga-ere ọkụ wee laa n'iyi n'ihi ya ihe niile dị n'eluigwe ga-agbakwa ọkụ wee gbazee ma dịka nkwa ya si dị anyị na-ele anya eluigwe ọhụụ na ụwa ọhụụ nke ezi omume bi n'ime ha n'ihi nke a ndị m hụrụ n'anya ebe unu na-ele anya ihe ndị a na-anụ n'ọkụ n'obi ka e wee hụ unu n'udo ndị na-enweghị ntụpọ ndị a na-apụ ụkwa ịta ụta n'iru ya na-agụkwanụ ogologo ntachi obi onye nwe anyị na ọ bụ nsọpụta dịka nwanne anyị anyị hụrụ n'anya bụ Pọl degakwara unu akwụkwọ dịka amamihe nyere ya si dị dịka e dekwara n'akwụkwọ ozi ya niile na-ekwu okwu banyere ihe ndị a n'ime ha nke ihe ụfọdụ nke dị ike ịghọta dị n'ime ha nke ndị a na-ezighị ihe na ndị na-adịghị eguzosi ike na-achịgharị dịka ha na-emekwa ihe ụfọdụ nke e deworo n'akwụkwọ nsọ ịla uwe ha n'iyi ya mere unu onwe unu ndị m hụrụ n'anya ebe unu buru ụzọ mara ihe ndị a na-eche n'ogbu unu nche ka a ghara iwere njehie nke ndị na-emebi iwu bupụ unu unu wee si na nguzosi ike nke aka unu tapụ ma na-aba n'ụba na amara na ọmụma nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị jizọs kraịst ọ bụ ya ka otuto dịrị ma ugbu a ma ruo ụbọchị nke mgbe ebighị Amen.